AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka ọ dịrị gị na mma dịrị ezinụlọ gị ka anyị na-aga n'iru ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị anyị kwesịrị inwe anya nke na-ahụ ụzọ anyị kwesịrị inwe ntị nke na-anụ ihe ị pụrụ icheta ọbụna n'ihu omume anyị ndị gara aga ana m achọ ime ka anyị mata ọdịmkpa ọ dị nye onye ọ bụla nke kpọrọ onwe ya nwa nke Chineke ịbụ onye anya ya meghere emeghe ịbụ onye ntị ya meghere emeghe onye pụrụ ịnụ ọnụ nke Chineke onye pụrụ ịhụ nduzi nke Chineke ma ghọta n'ezie sị ee ọ bụ onye nwe m na-edu m mgbe ọbụla anyị nọ anya anyị emegheghị emeghe ntị anyị emegheghị emeghe anyị na-enwe nramahụ ọ dịghị otu anyị ga-esi wee ghọta mgbe Chineke na-akpanyere anyị ụka ọ dịghị otu anyị ga-esi wee mata mgbe ọ na-achọ izi anyị ozi ọ bụ ya bụ ihe a na-ekwu okwu ya ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ onye amụma dịka aza ya isi iri na otu malite na okwu nke mbụ rue na nke atọ emere ka anyị mata n'ebe ahụ sị na ome ga-esi na mgbọrọgwụ ogwe osisi nke jesi wee pụta mgbe ome ahụ ga-epụta ọ ga-enwe nkala nke ga-amị mkpụrụ nkala ahụ nke ga-amị mkpụrụ mmụọ nke chineke ga-adakwasị n'arụ ya nke ahụ bụ mmụọ nke amamihe mmụọ nke nghọta mmụọ nke mmụta mmụọ nke ike mmụọ nke nduzi ụzọ ya ka a na-ekwu okwu ya na onye a Chineke ga-ezite nke ga-esi na agbụrụ Jesi wee pụta bụ onye nke na-agaghị eji naanị ihe ọhụrụ ma ọ bụ ihe anya na-ahụ ihe ntị na-anụ ekpe ikpe ha na-eme ka anyị matasị na onye ahụ nke ga-abịa site na agbụrụ nke Jesi bụ onye ihe niile dị n'isi gị ihe niile na-eme na ndụ gị ihe niile nke na-agabiga dabere n'ubu ya ịhazi ha otu o si ka ihe ndị ahụ dị ọ bụ otu ọ gaje dị ọ bụghị ụwa ga-agwa gị ihe ga-eme na ndụ gị ụwa apụghị ịkọ ọdịnihu gị ọ bụ onye a nke bụ mkpụrụ nke Chineke bụ Jizọs bụ onye ọ bụ ya ekwu okwu ga-ewere ya mee ihe onye ọ bụ ya ekwu okwu ya dị otu ahụ esi kwuo ya ma dị ka anyị nwere onye nwe anyị jizọs kraịst jizọs agaghị anọ ebe ahụ ndụ anyị abụrụ nke lara n'iyi ọ pụghị ịla n'iyi ọ dịghị mgbe anyị gbakwuru jizọs anyị aghara inwe olileanya ọ dịghị mgbe anyị gbakwuru jizọs mkpa anyị ewe bụrụ nke a na-agaghị egbo ibu arụ anyị ewee bụrụ nke a na-agaghị ebupụ kama ihe dị mkpa m chọrọ iwepụta n'ụbọchị taa kwee ka anya nke ime mmụọ gị meghee kwee ka ntị nke ime mmụọ gị ghere oghe ka ị na-anụ na-ahụ mgbe Chineke na-akpanyere gị ụka n'ọnọdụ ndị a niile nke pụrụ ime ka anyị bụrụ ndị obi na-agaghị ezu ike na ọnọdụ nke a niile hapụworo ọnya nke a na-apụghị ichu echu n'ime obi anyị ọ bụ Jizọs bụ onye nwere ogbugbo nye nramahụ ndị a niile ya ka anyị ji na-atụgharị uche n'isiokwu a n'ụbọchị taa ka anyị mara n'ezie sị na ihe m gabigaworo na mgbe gara aga ihe m na-agabiga ugbu a n'ezie apụghị ikpebi ọdịniru m ọdịniru m bụ nke dị n'aka Chineke ọ bụrụ na anyị nleba anya na ndụ ụmụ Izrel nke a bụ ụfọdụ n'ime nramahụ nke ha nwere ha nọ na-ele anya n'ihe na-eme na ndụ ha mgbe ha palitere njem ịla n'obodo ahụ nke Chineke kwere ha na nkwa nke ahụ mere echiche ha pụọ ịkpọrọ ha gaa na onye ahụ si ha malite njem a kama ihe nke ha na-agabiga mgbe ahụ bụ nke gbajuru ha isi ha ebido na-ekwu ụmụ okwu ndị dị aṅaa imegide ndị ndu ha ma ndị a bụ ndị a kpọpụtara site n'ọnọdụ nke ibuoro ime ka ha baa n'ọnọdụ nke ha ga-enwere onwe ha n'ala nke Chineke kwere ha na nkwa Chineke chọrọ ka ndị a lekwasị ya anya chineke chọrọ ka ndị ya mata na ọ bụ ya onwe ya na-edu ha na njem ahụ ma ebe ọ bụ na anya nke ime mmụọ ha emegheghị ha esi otu ole anụ olu chineke ha esi otu ole aghọta nduzi nke chineke n'ụbọchị taa ọ bụ mụ na gị ka ndụmọdụ ndị a ntụziaka ndị a na-abịara n'ọnọdụ ahụ nke ị nọ ugbu a ụzọ dị aṅaa ka mmụọ gị na-agwa gị bụ ụzọ Ịpụrụ isi nwee ogbugbo ụzọ nkasi obi si eru gị aka ụzọ a ga-esi wee napụta gị kama ilegide onye ahụ nke webatara gị n'ụwa anya kama ilegide onye ahụ nke mere ka isi n'afọ nne gị pụta anya kama ilegide onye ahụ nke si gị lekwasị m anya n'ezie aga m egboro gị mkpa ndị ya niile gị ewere echiche niile nke obi gị na ikike niile dị n'ime gị na-ahazi na-eleba ihe nke ị na-agabiga ọ dịghị mgbe nramahụ na-aga adị n'ụwa mata n'ụbọchị taa na ụwa a abụghị ebe obibi nke mụ na gị n'ihi ya nramahụ ga-adị ọ bụrụ na anyị enweghị ike inwe ntachi obi gabiga ọnọdụ ndị a anyị ga-esi aṅaa rue n'ebe ahụ nke Chineke kwere anyị na nkwa ya mere m na-arịọ gị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị biko na ọnọdụ ahụ nke ị na-agabiga n'ihe ọ bụla nke ị na-ezute na ihe nke na-eme na gburugburu gị tụkwasị Chineke obi kwere na chineke n'ezie ọ dịghị ihe ọ na-apụghị ime ọ dịkwana ihe rara ya ahụ na omume mgbe chineke hụrụ na ịtụkwasịrị ya obi n'ezie nkala osisi ya nke si na mgbọrọgwụ nke jesi wee pụta bụ jizọs kraịst bụ onye nke ji anya nke ime mmụọ na-ahụ ihe na-eme na ndụ gị mara ihe chineke kwadobere gị ọ bụkwa naanị ya pụrụ ime ka ihe ndị a bịa rue na mmezu tụkwasị ya obi n'ụbọchị taa ka e nwee mgbanwe n'ime ndụ anyị ya gaziere gị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at at com ma ọ bụ at com at gmail ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị

soro anyị towa jehova mee ka jehova dị

anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baro n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge nke a Chineke gọziekwa gị meekwa ka amara ya na ngọzi ya na-adịrị gị mgbe niile ka anyị hụdata isi kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye ma mma ya na-enweghị atụ imeela n'ihi ndụ anyị nke fọrọ n'ihi amara gị gbaghara anyị adịghị ọcha na agazi agazi n'ụzọ ọbụla onye nwe anyị anyị na-aga ịnụ okwu gị n'oge nke a tinye mmụọ nsọ gị n'ime anyị ka anyị n'okwu a na-enye ndụ ma kwere n'ime ya ka ihe wee anyị na mma n'aha Jizọs amen anyị ga-iwere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Jenesis isi asaa amaokwu nke abụọ Jenesis isi asaa amaokwu nke abụọ n'ime anụ niile ọ bụla dị ọcha ị ga-achịpụtara onwe gị asaa asaa oke na nwunye ya chịpụtakwa abụọ abụọ na anụ na-adịghị ọcha oke na nwunye ya isiokwu anyị n'oge a bụ ọ dị ihe ndị na-adịghị ọcha ọ dị ihe ndị na-adịghị ọcha anyị ile anya n'ụbọchị taa dịka anyị na-ebi ndụ ụgha ma ọ bụ ịsụgharị asụsụ nke akwụkwọ nsọ n'ụzọ na-abụghị otu akwụkwọ nsọ si dee ya emeela ka anyị na-echefu ma na-elefere ọtụtụ ihe anya mgbe ụfọ ya dị ka anyị a ga-adọ ya ndọrọ ndọrọ mana n'ime akwụkwọ nsọ ọ dịghị ihe ndọrọ ndọrọ dị ọ dịkwa n'ihe osi agụgọ dị otu ihe na-ewute ewute n'ime ndụ a bụ ma anyị kwenyere n'okwu Chineke ma anyị ekweghị n'okwu Chineke Okwu Chineke adịla, ọ ga na-adị, ọ ga-adịkwa ruo ebighị ebi. Ikwere ya bụ imere onwe anyị ihe ọma. Ịjụ ya bụ ime onwe anyị ihe ọjọọ n'ihi anyị jụrụ ya otu ahụ Chineke kwuru ya bụ otu ọ ga-adị. Anyị kwere ya anyị ga-enyere onwe anyị aka ma napụta onwe anyị n'aka ihe ize ndụ niile na ihe mberede na ọnwụ ma ọ bụ nrịrịa nke ga-esi n'ime ya pụta n'ihi anyị nupụrụ isi mgbe anyị gere ntị anyị ga-agbanahụ ihe nramahụ ndị a niile elee ebe anyị na-aga site n'okwu a n'ụbọchị taa ọtụtụ n'ime anyị ka nọ na-ekweghị na ọ dị ihe na-adịghị ọcha ebe akwụkwọ nsọ mere ka o wee anya na n'agbanyeghị na Chineke kere ihe niile ya dị mma ịdị mma ihe Chineke kere gụnyekọrọ n'ihe ọ chọrọ ka ihe ahụ na-eme na mgbe ọbụla ihe ahụ kwesịrị ime ihe ahụ ihe kwesịrị ịrụ ọrụ n'abalị bịa rụọ ọrụ n'ehihie ọ ga-iweta ọgbaghara n'ihe Chineke kere n'ihi gịnị dịka ihe ịma atụ abalị anyị amara na na ọchịchịrị na-adị n'abalị niile mgbe ọbụla ọchịchịrị bịara o gosiri na chi ejiela mana ọ bụghị ihe ọma ọ bụghị akụkọ ekwesịrị ịkọ akọ na a ga-anọ n'etiti ehihie ma ọ bụ na ụtụtụ chie jie ọchịchịrị adị ebe niile ọ fụtara na ihe agaghị gakwa dị ka o kwesịrị iji gaa gịnị ka anyị na-ekwu ebe a ihe ndị dị ọcha dabere na ịdị ọcha Chineke kpọrọ ha ihe ndị na-adịghị ọcha dabere na Chineke si na ha adịghị ọcha ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ Chineke gwara Noa na ọ dị anụ ndị ọ ga-ewere asaa asaa ndị ahụ bụ ndị dị ọcha ọ dị ndị ọ ga-ewere abụọ abụọ n'ihi gịnị ndị ahụ adịghị ọcha anyị gaa n'ihe edere n'akwụkwọ Levitikọs anyị ga-ịhụ na Chineke kwuru sị na ọ dị ihe ndị dị ọcha na ọ dị ihe ndị na-adịghị ọcha ọ dị ihe ndị dị nsọ ọ dị ihe ndị na-adịghị nsọ akwụkwọ Levitikọs isi iri amaokwu nke iri akwụkwọ Izikel isi iri anọ na anọ akwụkwọ Izikel isi iri anọ na anọ amaokwu nke iri atọ na abụọ mere ka o wee anya si na ọ dị ihe ndị dị ọcha ọ dị ihe ndị na-adịghị ọcha ọ dị ihe ndị dị nsọ ọ dị ihe ndị na-adịghị nsọ ịdị ọcha na ịdị nsọ ha dabere na Chineke si na ihe ndị a dị nsọ dịka anyị gụrụ n'akwụkwọ abụọma isi iri abụọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ na Chineke kere ụwa ihe niile dị ya na Chineke tọrọ ntọala ụwa Chineke haziri ihe niile nke na-adị n'ụwa anyị ile anya n'ihe dere n'akwụkwọ Leviticus isi iri na otu ọ kpọsiri aha ihe ndị dị ọcha anụmanụ ndị dị ọcha nnụnụ ndị dị ọcha azụ ndị dị ọcha ọ kpọrọ ndị na-adịghị ọcha anyị ilekwa anya n'ihe na n'akwụkwọ detronomi bido na amaokwu nke mbụ rue na amaokwu nke iri abụọ anyị ga-ịhụkwa ebe Chineke kpọsịkwara ihe niile ndị dị ọcha na ndị na-adịghị ọcha mana ọ na-abụ ihe mwute n'ụbọchị taa na ndị mmadụ bịa ha si na ihe niile dị ọcha ndị kpọrọ onwe ha ụmụ Chineke ha agaghị ige ntị geruo ntị ala n'okwu Chineke isi ee ebe Chineke si na ihe a dị ọcha ma anyị nwere ike ịkọta ịdị ọcha ya dịka mmadụ ma anyị enweghị ike ịkọta ọcha ya dịka mmadụ ihe anyị kwesịrị ikwenye ma jee ije n'ime ya bụ na Chineke si ọ dị ọcha ndị ahụ Chineke si na ọ dịghị ọcha ma anyị kọtara adịghị ọcha ha ma anyị akọtaghị ihe anyị ga-adabere n'ime ya ma guzosie ike n'ime ya bụ na Chineke si na ọ dịghị ọcha n'ihi Chineke bụ onye mazụ uru ihe niile Chineke anakwa na-eme ihe ọbụla na ịghọrọ anyị aghụghọ ọ dịghị nduhie nke na-esi n'ọnụ Chineke wee fụta N'ihi anyị ile anya n'ihe dere n'akwụkwọ ọrụ ndị ozi isi iri amaokwu nke iri na anọ Chineke si ihe ya mere ka ọ dị ọcha n'ihi ọ dị ihe na-adịghị ọcha ya Chineke mere ka ọ dị ọcha mana nke ọma na Chineke na-ekwupụta ebe a sị na ọ dị ihe na-adịghị ọcha mana nghọta bụ olee ihe ahụ ọ sị na ọ dịghị ọcha o mere na ka ọ dị ọcha ọ bụ na anụmanụ ọ bụ na nnụnụ ọ bụ n'azụ ọ bụ n'ihe oriri ka ọ bụ n'ime ịdị ọcha ịgbapụta mmadụ site na mmehie ma onye isi ojii ma onye isi ọcha ma onye isi ya na-acha odo odo e bụrụ ha na mmadụ na-eku ume akpọrọ mmadụ ọ bụ gị bụ onye mere ka ịdị ọcha ka ọ bụ anụmanụ na azụ na nnụnụ ọ bụ otu eziokwu anyị kwesịrị ịghọta ma kwuo ebe a n'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na-elenye ya anya ka anyị gụọ akwụkwọ nsọ anyị ma ghọta n'ihi ọ dị ihe ndị na-adịghị ọcha adịghị ọcha ya adabe n'ụzọ niile mmadụ nwere ike iji mee ya ịhụ na ọ mara mma oriri n'ihi nsogbu anyị na-enwe taa n'ihe gbasara ihe dị ọcha na adịghị ọ bụ ihe dị nsọ na adịghị nsọ bụ ihe a na-etinye n'ọnụ ewezùga ihe a na-etinye n'ọnụ ihe ndị ọzọ esi na ọ dịghị a ga-ekwesị na ọ dịghị mma n'ihi ya ka o ji dị mkpa gị onye gere m ntị n'oge a Chineke nye gị mmụọ ya ka ịghọta eziokwu nke dị n'ihe dị ọcha na n'ihe na-adịghị ọcha ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi ịhụnanya n'anya gị rọpụtara anyị oge nke anyị na-aga ịkparịkọta ọka nke n'okwu anyị nụrụ n'oge a nye anyị nghọta n'ime ya ka anyị bie ndụ dị ka ị na-achọ ka ihe dịrị anyị na mma n'aha Jizọs iso nzọmụkwụ chineke bụ ihe kachasị mma n'ime ụwa a anyị nọ n'ime ya ma na-arịọ anyị ka anyị gbalịa na-agụ akwụkwọ nsọ ka anyị gbalịa na-arịọ mmụọ nsọ ka o wee na-eduzi anyị n'ihe anyị na-agụta n'ime akwụkwọ nsọ ka anyị wee mara ihe dị ọcha na ihe na-adịghị ọcha ama m na chineke ga-enyere anyị aka n'ịghọta akwụkwọ nsọ ya n'aha jizọs amen imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe n'ozi ọma nke pụrụ iche e wetara anyị n'ime akwụkwọ nsọ chineke anyị na-arịọ ka chineke na-eduzi gị ka ịhụnanya ya bara gị ụba n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo